dịka anyị na-abịaru na mmechi afọ izu oke a dị ebube mmụọ chineke na-eji ekpere agbanwe ụwa niile ọ bụ oge ọzọ dị nsọ mgbe ọtụtụ ijeri ndị otu kraịst ga-anọkọta na mmụọ n'otu olu na otu nzube jikere maka ụbọchị ekpere ụwa niile nke onye ozi bụ pastọ Kris. ọ bụ oge ekpere gburugburu ụbọchị ga-agbanwe ndụ mezie obodo ma zipụtakwa ike mmụọ nsọ n'ụwa niile soro onye ozi bụ pastọ Kris na ndị otu Kraịst dị n'ụwa niile n'ọdụ a ka anyị na-ebulite olu anyị na-ekpere, kwupụ okwu udo ọgwụgwọ nsọ na nzọpụta obodo ụwa niile ọ ga-esite n'ụbọchị fraịde iri abụọ na asatọ ruo ụbọchị satọde iri abụọ na itoolu n'ọnwa nọvemba 2025 ọ ga-amalite n'elekere isii nke mgbede n'ọdụ www.loveworldradio.com na www.ctunes.org ekwele ka mkpagharị mmụọ a n'ụwa niile gafee gị soro n'ime ya kpọkuo ezinụlọ gị ndị enyi gị na ndị niile gbara gị gburugburu anyị ga-ejikọta aka n'otu na-ekpe ekpere na-enweghị nkwụsị mmetụta na-enweghị ngwụcha